AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ka maara n'udo nke chineke chi ya n'ime obi gị ka onye nwe m na-edu gị n'ụzọ gị niile anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ n'ezie n'ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị ọgbụgba ndụ mbụ chineke na Israel na sinai ọgbụgba ndụ mbụ chineke na israel na sinai anyị na chineke imekọ ihe na-amasị mkpụrụ obi nke chineke ọ na-agụ chineke agụụ rinne mgbe ị na-abịa ya nso mgbe m na-abịa ya nso mgbe anyị na-abịa ya nso ịdị chineke mkparie nne gị onye mụ na ya na-atụgharị uche lee anya chineke na-achọ otu ọ ga-esi wee dọrọ Izrel bịa nso onwe ya ya na Izrel wee gbaa ndụ na Sinai ka chineke na Izrel gbara ndụ nke mbụ gịnị mere ebe ahụ ọ bụrụ na anyị gụọ akwụkwọ ọpụpụ isi iri na itoolu amaokwu nke ise ọ sị ma ugbu a ọ bụrụ na unu egee ntị n'olu m n'ezie ọ bụrụkwa na unu edebe ọgbụgba ndụ m unu ga-abụkwara m ihe nke aka m karịa ndị niile n'ihi na ọ bụ m nwe ụwa ọ dịghị onye gaje ịkara Chineke ihe o ji gị eme ige na ntị gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị onye pụrụ ịgwa Chineke ihe o ji gị eme ihe Chineke chọrọ n'aka gị ihe chineke chọrọ n'aka mbụ ige ntị chineke na-ekwu okwu ebe a ọ sị mụ onwe m nwee ụwa n'ọ bụ ya onwe ya nwee ụwa ka m gee ntị ka ị gee ntị nye okwu chineke onye ga-ekwu okwu nkọcha nye gị ọ dịghị onye pụrụ ya naanị gee ntị n'okwu chineke dobe ọgbụgba ndụ ya gịnị bụ ọgbụgba ndụ nke chineke ịbịaru chineke nso gee ya ntị na ọ ga-eji gị mere ihe nke aka ya mgbe chineke kpọrọ gị ihe nke aka ya gị onye mụ na ya na-atụgharị uche anyị ka ga na-ekwu okwu nke nkọcha ọ bụ ege ntị mụ na gị kpatara nke a ile anya n'akwụkwọ onye ozi dị ka Jọn isi iri amaokwu nke iri abụọ na asaa Jizọs na-ekwu okwu ebe ahụ ya sị na ya onwe ya maara atụrụ nke ya atụrụ nke ya makwara ya Jizọs na atụrụ m na-anụ olu m ha na-esokwa m ọ dị ihe dịkarịsịrị ike na ige ntị olu Chineke mee ọchịchọ Chineke ma ọ bụrụ na anyị ghọta onwe anyị ma ọ bụrụ na anyị mata na echiche nke anyị apụghị iduga anyị ebe ọ bụla Chineke si anyị gee ntị n'olu ya naanị ya bụ ihe ọ chọrọ n'aka anyị gee ntị mee ihe nke m si gị mee lee anya ọ dịkwana ihe dị mkpa ka ịnụ olu nke chineke ịnụ olu nke chineke karịkwaranụ echere akwụkwọ ịga ụlọ ofufe ụbọchị izu ụka niile ọ karịkwaranụ ịnọ ịgụ abụ gụka ndị mmụọ ozi ọ karịkwaranụ obụbu ọnụ o ọ karịkwaranụ oke ekpere nke anyị ga-ekpe n'ehi ụra anya ọ dịghị ihe dị ka olu ahụ dị iche nke chineke ji na-akpọ gị oku ebe chineke ga-enwe ike gwa gị okwu Gaa anụ ihe chineke na-agwa gị ga-eme ihe chineke na-agwa gị mmekọrịta nke dị omimi ga-eme mgbe ọbụla ị mepere ọnụ ka chineke mata ihe gị onwe gị na-ekwu mkparịta ụka anyị na chineke n'ezie ruo n'ogo nke a na-ekwu okwu ya ọ bụghị ntị a ọ bụghị ntị nke mụ na gị na-abụkwara ka a na-eji anụ olu chineke chineke na-agwa anyị okwu site na mmụọ ya n'ihi na mmụọ chineke dị n'ime anyị ọ bụ mgbe mmụọ abụọ ndị a kparịkọtara ụka enwe nhuku nke dị omimi nke ga-emekọta mpaghara ahụ anyị niile n'ezie kpọlie mmụọ anyị ọbụna n'ogo ahụ nke onye kere anyị ga-enwe ike kwuo okwu anyị ewee nụ ọ dị ọtụtụ ụzọ chineke na-esi agwa anyị okwu ndị a ọ pụrụ ịbụ site n'akwụkwọ nsọ mere o ji dị mkpa na ị ga-abụ onye ga na-enyocha akwụkwọ nsọ gị na ezinụlọ gị ebe ahụ ka okwu chineke dị chineke nwere ike ikpughere gị ihe site na nrọ n'ihi na ọ bụrụ na ị na-agụ akwụkwọ nsọ ma ọ dịghị ikike nke mmụọ nsọ nke dị gị n'ime ịkọwa ihe ị na-agụ ị pụghị ịnụ okwu chineke ọ bụ naanị mgbe ị bịara chineke nso nwee mmekọ nke a dị omimi mmekọ nke mmụọ nke chineke ga-ebili kpọlie mmụọ nke gị ha ezute bụ mgbe ị ga-enwe ike nụ ma gee ntị okwu nke chineke gị onye mụ na ya na-atụgharị uche biko ana m arịọ arịrịọ n'ụbọchị taa nye nna nke ezinụlọ na nne nke ezinụlọ ndị bụ ndị ndu nke ezinụlọ biko ka anyị malite ịchọ ụzọ anyị na chineke ga-esi wee dị n'udo ka anyị na-anụ okwu ya mmekọrịta nke a dị anyị mkpa ọ bụrụ na nwee mmekọrịta n'etiti gị na chineke gị onye mụ na ya na-atụgharị uche ibidobeghị ọsọ nke ndụ ebighị ebi ọ bụ site n'ụdị mkparịta ụka ka chineke ga-eme ka mata otu ede malite ihichasị gị ya mee mgbe ọbụla ihe na agazighị agazi dịka anyị na-ekwu okwu nkọcha gaa mata chọọ ụzọ a ga-esi wee tọpụ gị na ya ọ dịghị onye ọzọ pụrụ ịtọ gị na ya na-abụ chineke ọ bụ ya na-akpata anyị gachaa ebe niile buo ọnụ otu ọnwa ọsọkwa ya ya bụrụ iri abalị asaa ọ dịghị ihe anyị na-enweta n'ogbugbu ọnụ ya dịka ebe a bịara were mmiri wụsatụ na ihe ahụ nke na-akpa anyị ya dajitụ eme ha alọghachikwa biko chere onwe gị echiche n'ụbọchị taa ka e welite ụmụaka ndị chineke ji gọzie anyị n'ọnọdụ nke ha na chineke imekọrịta ihe ka ndụ gbaara ha mfe ka ha mata na ọ dị ihe dị ka ịtụ egwu nke Chineke biko mgbe ị na-eme nke a ya gaziere gị ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-anụ abụ nke ụbọchị taa ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ka ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ka ọ gaziere unu ndị missionaries of aba na abụọmankunu wetara anyị n'ụbọchị taa unu emeela anyị na-arị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ nke Chineke gee ma nata ngọzi dị n'ime ya mmadụ niile ndị na eke ntị onye nwe anyị gọzie unu n'aha Jizọs anyị na-ewetara unu okwu site na akwụkwọ Jọn n'ụbọchị nke taa akwụkwọ Jọn isi ise site na amaokwu nke asaa isiokwu anyị ga-abụ ị chọrọ ka emee ka ahụ dị gị mma ị chọrọ ka emee akwụkwọ Jọn isi ise amaokwu nke asaa si otu a onye ahụ arụ na-adịghị ike zara ya sị onye nwe anyị enweghị m mmadụ ka ọ tụba m n'ọdọ mmiri nta nke a mgbe ọbụla a kpasuru mmiri ma mgbe mụ onwe m na-abịa onye ọzọ eburu m ụzọ rịda amaokwu nke asatọ Jizọs sị ya bilie chirute gị na-ejegharị ngwa ngwa e wee mee ka arụ dị nwoke ahụ mma o wee chirute ya wee jegharịa ka onye nwe anyị gọzie okwu ya n'aha Jizọs n'eziokwu ọ na-enye ọṅụ mgbe m na-agụta n'akwụkwọ nsọ ihe onye nwe mere ndị nọ n'ọnọdụ dị iche iche nke ma atụgharịa ya n'oge awa ndị a nramahụ dị iche iche otu nwoke dị dịka anyị mụtara n'ụbọchị gara aga nke nọ n'ọdọ mmiri nke Besaida iri afọ atọ na asatọ na-enweghị enyemaka nrịrịa ya esitela n'otu ụzọ rue n'ụzọ nke ọzọ dịka onye onwe ya kwuru n'ọnụ ya ngwa ngwa akpasuru mmiri ahụ ọ na-achọ ka ya onwe ya rịda ma ndị ọzọ ndị ka ike ga-eburu ụzọ rịda n'ebe ahụ ọtụtụ ndị mmadụ ndị nọ n'ebe ahụ mara ma nwoke ahụ na-agba mbọ dị iche iche ka ya onwe ya nweta ọgwụgwọ ma n'ihi na nrịda n'ime mmiri ahụ bụ naanị nye otu onye ma ọtụtụ ndị mmadụ na-achọ ka agwọọ ha ndị isi nchụàja nọ n'ebe ahụ ndị dike dị iche iche nọ n'ebe ahụ ndị nọkwela ebe ahụ na-ere ahịa nọ n'ebe ahụ ma ọ dịghị onye ọ bụla nke nọ na njikere inyere nwoke ahụ aka ma ekele dịrị Chineke n'ihi na Jizọs bịarutere nso ọ bụ ezie na nwoke ahụ anọ n'ọtụtụ afọ n'ebe ahụ ma Jizọs hụtara ya dịka onye chọrọ enyemaka otu a onye ọbụla nke nwere ramahụ n'ụbọchị nke taa Jizọs ga-ahụta gị dịka onye chọrọ enyemaka Jizọs bịarutere ya nso dịka akwụkwọ nsọ gbara anya ma sị ị chọrọ ka ahụ gị dị ike nye onye nọ na nrịrịa bụ nwoke a olee ụdị ajụjụ bụ nke a gị onwe gị dịghị ahụ ụzọ ọ bụ ihe ọtụtụ ndị mmadụ ga-ajụ sị ịma gị na mụ onwe m n'ebe a na ọ bụ ime ka ahụ m dị ike mere ka m ji nọ n'ebe a ịhụ gị na ahụ adịghị m ma otu ọ dị okwu nke onye nwe anyị bụ okwu na-enye ndụ ọ bụkwa okwu nke na-agba ume nye nwoke a ọ hụtara onye bịara inyere ya aka ma ya ebido kọwa akụkọ dị iche iche enweghị m nwoke enweghị m nwaanyị enweghị m nwanne enweghị m onye pụrụ inyere m aka ma jizọs elegideghị okwu ndị ya anya n'ihi na n'ebe jizọs nọ akụkọ ndị a abaghị uru ọ bụ ịtụfu ohere ọ bụrụ na jizọs asị gịnị mere ji nọla ebe a ọ bụ n'ihi na ị nweghị nwanne ọ bụ n'ihi na ị nweghị onye enyemaka jizọs sịrị ya ngwa ngwa bilie chiri ute gị jegharịa nwoke a ọ bụrụ na ọ bụ mmadụ ndị ọzọ ga-asị onye bụ onye a na-agwa m okwu o nwere ike tụgharịkwa isi ya ịmara ma ọ bụ eziokwu na ọ bụ ya nwa ka a na-agwa ma akwụkwọ nsọ gbara anya ma sị na nwoke ahụ etufughị ohere ma ọlị ngwa ngwa ọ malitere elu na ike niile nke fọrọ ya n'ime onye nwe anya tụkwasịrị ike n'ime ike ya ya chịrị ya jegharịa ọ bụrụ na onye nwaanyị asị gị chiri ute gị jegharịa ị pụrụ ịmali elu dị ka nwoke ahụ maliri elu nwoke ahụ maliri elu n'okwukwe n'ihi na ọ hụrụ na onye nzọpụta nke ụwa nwa David bụ onye na-eme ihe ọma nwa David dịkwa ndụ taa ọ bịa bụ ọkpara Chineke ị marana na nwa David na-eme ihe ịrịba ama dị iche iche ị marala na nwa david na-enyere ọtụtụ ndị mmadụ aka gị onwe gị ị kwere na nwa david ga-enyere gị aka Ọ bịa mere ajụjụ a jiri na-erute gị ntị taa sị ị chọrọ ka ahụ gị dị ike nke a karịchara mkpa nye onye ọ bụla nke nọ n'ihe ịra ahụ nke dị iche nke ma eleghị anya ịga ala ụlọ ọgwụ dị iche iche asị gị na onweghị onye ga-agwọta ya ma eleghị anya ịchọọla enyemaka n'ụzọ dị iche iche ọ dịghị onye hụrụ nke pụrụ inyere gị aka taa nwa David na-agwa gị sị ị chọrọ ka enyere gị aka ọ bụrụ na ị chọrọ ka enyere gị aka ugbu a onye nwe anyị na-ele gị anya ka ị mali elu dị ka nwoke a jide aka Jizọs n'ihi na Jizọs nọgụ nso n'oge awa ọ bụrụ na ilegharịrị anya nke ọma ị ga-ahụ na Jizọs nọgị nso karịa nke gị onwe gị lere anya ya okwu a nke anyị na-ewetara gị n'oge awa bụ okwu nke na-enye ndụ ọ bụrụ na ị kwere na ya ị ga-ahụ ihe mgbanwe n'ezinụlọ gị ma gị anya gbasara nwa gị nwoke ma gị anya gbasara nwa gị nwaanyị ma gị anya gbasara di gị ma gị anya gbasara nwunye gị ma ọ bụ ndị agbata obi gị ha nwere ike lụọ ọnọdụ dị iche nke ị chọrọ naanị Jizọs nyere gị aka ugbu a bụ oge amara ugbu a bụ oge nzọpụta dị ka onye nwe anyị na-agwa anyị n'ebe ahụ anyị gụrụ n'ihe ọgụgụ ọlụ ebube nke onye nwe anyị bụ ọlụ nke ọ na-alụ n'oge ochie ọ bụkwa ọlụ nke ọ na-alụ n'oge ugbu a ọ bụkwa ọlụ nke ọ ga-alụ n'ụbọchị nke bịata n'ihu ọ bụrụ na ị nwere okwukwe ijide aka Jizọs Jizọs ga-eme ka ihe gara gị nke ọma Chineke bụ onye ukwu onye ọbụla nke na-efe Chineke bụkwa nwa onye ukwu ọ dịghị atọ chineke ụtọ mgbe anyị nọ n'ihe nramahụ ya mere n'oge awa nwanne m nwoke nwanne m nwaanyị dị ka chineke letara nwoke a n'akụkụ mmiri besaida chineke na-ekwe nkwa leta gị arịrịọ anyị bụ ka chineke leta gị ka chineke mere gị ihe ọma ka chineke gwọcha gị na gị dị iche iche ka chineke mepere gị ụzọ ka chineke dọpụta gị n'aka onye iro na agbụ niile nke onye iro kere gị ka onye nwe anyị kụwaa ite ahụ nke esiri n'ihi gị ka onye nwe anyị gwupụta ihe ahụ nke eliri n'ihi gị ka onye nwe anyị mepere gị ụzọ nke agbachiri n'ihi gị onye nwe anyị gọzie gị ma mere gị ihe ọma n'aha Jizọs unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si achọrọ m ka emee ka anyị dị ọcha ee onye ọma na-ege ntị ka abụọ arịrịọ m bụ ekpere m mara na Chineke ga-anụ olu anyị imeela onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arụ ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ntị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com nwa chineke ọma na-ege mara na ị nwere ike ige ozizioma nkịta na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo